Nambia, Bia, Bia, have you heard of um, Alaba report before? Chilichang, Mamba, Rancha, Pancha. For my city, if I need When I step in in Hane, Lua, bless all my fans, back, back, back, back. Ding, ding, ding, ding, ding, ding, ding, ding. Ding, ding, ding, ding. party. All of them girls they come come my party. Oh oh, you know say I they like a a ga-anyụkwa ọ ga-abakwa ebuli anụ kata nkata ụmụ na-ebe agba kasa ozugbo uh. ọbọwa ka nwachi iji na-agba ọga echeelu m ọlụ baidi ọba ọmụ da akọwabụrụ m onye aka ọkwa taa apụta ma money law nke ha bụ nwa apụta mapụta ilu ọgụ na asọftụkwa life is a movie for taa na adịbụ ya mụ na eze gị bụtụ gị egwu nke okpete chọrọ ihe elu ete mmanya kọta echukwu gị ezu ịma nọta aka alụ na esi na aza m e e aza wee kpatara gị eshọ lụda egbe a na-aza ịchọba ife ọmụ e shap nsogbu jụlụ oyi na mpempe idebuli ya sinye na gas kuka ya nwoke m biko ya na BTC; ka ị chọrọ ikwe na arụ ip ga-achụfado gị TID ekwensụ ga-enye gị VIP taa mgbakwunye gwakwara eri na m kịta anyị na-agwa m na ijiri ego m 10 nke iji egwuregwu ike ewe n'iwe ka m jụọ gị ịchọ igba egbe so men mat That's if y'all don't cast The only way men fit in loose guard Now every block don't go and the phone last Everybody must chop breakfast eh. To collect money must chop pay back I got money eh Also many red I got pay them back Come on body for Charlie Puppy eh Clear road wey they leave out for me When you talking money then you talking voltage My body electric they shock me jam to bitches in the nightclub eh. Give 21 make it like one cause Pluto is active Eh oui. So I took her to my room and I start to the Benna, the Benna, la Benz, the Benna, the Benna, the Benna, la Benz, the Benna, the Benna, the Benna, the go, the Benna, la Benz. So I start to the Benna, the engine, then I start to the air I'm Never too day when I start to the get time, got all this paper. See, yeah, got all this. So I start to the Benna, the la la super pasi afya na asa ala ga figure 8 10 over 10 ọ na-agba mmiri akwara fashiga wet full option double exhaust asa ala ga-agbago m ala agbọfego m agbọfego m agbatigo m maka na ịgbọfego m agbọfego m agbọfego m agbatigo m maka na ịgbọfego m ebemya ebemya ewochi m ebemya paptia paptia paptia ka o si paptia nobody can pass my kele nobody hot pass my kele o nobody sweet pass my baby o she dey give me love wey dey cool body o nobody fine pass my kele o. Spirit. Chipobi, Chipobi, my leva ma pou den ven Eh, Chipobi, kakule te maka,

arịsapọintị alimeka maka ị na-asaba today echi asatọ dan ntị ọnụ na-agbapụ ka akpaka very soon gosi chanel sao ma kpodo henesi ị na-akụkwụzi n'evu mmami maka chenji iji chefuo na mba ejii malụkwana na-emele nka m na-emele ịda emele ma o jide na ebela n'okwu mpili adị m emekwu ma ebela furu mmiri ọsọ tibene na adị ya maka nkwa ekwe na bed ịma na ọka ya na ọbapụta ya na mpi ya wete mpampampe go. it, that is if you go hit. Check I converse it. Surely be mushy fresh, but like bada. With the ghetto sharp, puka oh, kraka. Everything sharp, bra bra bra. DJ bring it back, you dark bada. Enough on that, enough on that. And I get you, everything in my rama. I will take cash for squander. Enough on that, enough on that. And I get you, everything in my rama. I will take cash for squander. No matter what, look us up. Our look us up. Não matar chick they like me dada say i carry real pipe like man dey para wake up in the money say thank you baba nakupenda asante sana the boy fine i can't dey balance see the motor wey back for garage we come to the party harder the club house go catch fire person, you know they give person. If you want no person, you know go first person. Yo. I know they sick, you won't give me medicine. I get money, oh, you won't help me spend my money. Ah, allow me to enjoy myself. Allow me to enjoy myself. Allow me to enjoy myself. Allow me to enjoy. Allow me to enjoy myself. Allow me to enjoy myself. Allow me to enjoy. Believe I'ma do it, do it. Yeah, let me do it like I do it, how I do it. Allow me to enjoy myself. Allow me to enjoy myself. Allow me to enjoy myself. Allow me to allow me. If anybody owe my money, go pay. You know I get to pay, and I like to celebrate. I spot a body day for my estate. And I'm on leave this way. I dey ball like Dangote. Morale, too much of my arrow. Everybody must compare. Follow I tell myself. No lie, check my ways on the fire. My energy so high. Follow I tell myself. Puto puto pa, uh, get there for the side. My nigga they like to go, no uh, uh, uh, like to find got vibe, mamacita. Back in the days, I didn't see a vagita. Oh my God, the way you move, senorita. As I sing, she dey dance like ninja. See them soul, everybody that's canta. Ara ara ara piano, everybody that's It's a new vibe, everybody dey feel it, they Let's go. Um, Bia Bia Bia, have you heard of um, Alaba report before? DJ Max, the king of DJs. Ah!